AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụrụ ya na-ezukọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ịbịala na ntụgharị uche nke ụbọchị taa ka onye nwe m nọnyere gị ka Chineke m duzie gị ụzọ ka amara ya bụrụ nke gị ka onye nwe m lekọta gị n'ezinụlọ gị anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ nke dị mma nke ukwuu ma ọ bụrụ na anyị ga-atọ ntị anyị n'ala ma ghọta ya ọ sị ịbụ ihe ịhọrọ ịbụ ihe ịhọrọ ihe ọ bụla nke ịhọrọ bụ ihe gị onwe gị bụ a sị m na ihe ọ bụla nke ịhọrọ n'ime ndụ a bụ ihe gị onwe gị bụ Chineke kewo mụ na gị nye anyị ikike nke nhọrọ ọ bụrụla anyị lee anya gaa hụ na site na mmalite nke ụwa nne anyị mbụ na nna anyị mbụ ghọrọ ihe ha onwe ha bụ nke kpatara mụ na gị ji n'ọnụ dị ọnọdụ anyị nọ n'ime ya taa ka anyị nwee ike ghọta ya nke ọma sị na ihe họrọ bụ ihe gị onwe gị bụ anyị na-egbochi ọtụtụ ihe ụfọdụ n'ime ndụ anyị n'ihi ihe anyị họrọ ihe ọ bụla nke ị n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche okoro na agbọghọ nwoke nwaanyị onye mụ na ya na-atụgharị uche ihe ọ bụla nke ị họrọ n'oge dị ka nke a pụrụ ikpebi ihe ụbọchị gị n'ụbọchị taa ga-abụ nke ka nke ọ pụrụ ikpebi ihe ndụ gị niile ga-abụ Chineke enyewo gị ohere nke nhọrọ ikike nke nhọrọ ya mere ụzọ ọ bụla nke ị na-aga n'ezie bụ nke gị onwe gị họrọ o mewo ka anyị mara sị na anyị pụrụ ibi ezi ndụ anyị pụkwara ibi ndụ na-ekwesịghị ekwesị anyị pụrụ ibi ndụ nke ụba mejupụtara anyị pụkwara ibi ndụ nke ụkpa na mbịam anyị pụrụ ibi ndụ nke ahụ udo anyị pụkwara ibi ndụ na nrịrịa Chineke adịghị onye ọ na-atụ egwu ọ dịkwana onye Chineke ga-asị na onye a abụghị nke ya onye ọbụla okereke ka ọ sị na okere ya na oyi ya nke mere ka o doo gị anya n'ụbọchị taa na ihe ọ bụla nke ịhọrọ n'ezie bụ ihe gị onwe gị bụ ọ bụrụ na ị họrọ ige Chineke ntị ibi ezi ndụ ngọzi ga-abụ nke gị ya bụrụ na ị họrọ ịnụpụ isi n'okwu Chineke iso n'ụzọ nke aka gị gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa nkọcha ga-abịakwasị gị ọ bụ nlewem chieze kwuru ya chọpụta nke a na akwụkwọ detronọmi isi iri abụọ na asatọ malite n'amaokwu nke iri na ise ruo n'amaokwu nke iri atọ na asatọ ọ masị gị pụrụ ịhọrọ gị na Chineke ịdị n'udo ime ihe Chineke si gị mee ọ masị gị gaa họrọ ịgbaghara mmadụ mmehie ọ masị gị nwere ike ịmụ akwụkwọ nsọ gị ị pụrụ ịhọrọ na ị ga-ebi ndụ rie ihe nke kwesịrị ka ị rie megasị ahụ dị ka asị ka imegasị ahụ ka ị wee nwee ahụike ị pụkwara iwere ihe ndị a dị m a na-ekpoju nnu bekee na nnu nkịtị were ha wụjuo ahụ gị ọ daba n'otu a ụfọdụ n'ime anyị na-enwe ike jite akpịrị anyị aka asị ahụ ọkwa nke m ihe masịrị m nọ ka m ga-eme hapụnụ mgbe ọkụ nụwara ite ihe sinyere ya agbọgharịwa m na-agwa gị n'ụbọchị taa na ihe ndị a niile bụ nhọrọ nke gị ọ masị gị họrọ ịkwanyere nwunye gị ugwu were ịhụnanya jie nwaanyị gị ya masị gị gaa n'iru ị na-akụ ya ihe gị onye nwaanyị ya masị gị ghọgbuo di gị chụgharịwa ndị ọzọ na-epigharị ya masị gị gị na n'ekpere gị dị ka a na-ekwu ya ka anyị na-ekpe ekpere a na-enye anyị ndụmọdụ ya masị gị ga-ewere abalị gị niile hie ụra ọ bụ gị onwe gị ka ọ gbasara apụrụ m ịhọrọ ị na-ebi ndụ nke nzuzo na-arụrụ ihe ndị ahụ niile m na-arụrụ ma otu ihe doro anya bụ na otu ụbọchị ọ ga-eyọ m n'isi gị onwe gị ihe ahụ nke gị onwe gị kụrụ ka gị onwe gị ga-aghọrọ n'ihi na ọ bụ nhọrọ nke gị onwe gị ịchọ ịghọta ihe ndị a nke ọma gụọ akwụkwọ ndị galecia isi isii malite na nke asaa ruo na nke asatọ biko họrọ ezi ụzọ n'ihi na ọ dịghị ihe ọ bụla nke pụrụ ịkọ nye ndụ gị karịkwa ọnọdụ ahụ nke nhọrọ gị tinyeworo gị n'ime ya ma ọ bụ ọnọdụ nke na-eweta obi ụtọ ma ọ bụ nke na-eweta obi ilu ndụ enweghị ihe ọ bụla karịkwa ihe nhọrọ gị mere ka ndụ gị wee bụrụ gị onye mụ na ya na-atụgharị uche ọ dị mkpa na anyị ji isiokwu a n'ụbọchị taa wee kpọrọ ihe n'ihi na ọ dị ọtụtụ ihe ndị anyị na-etinye aka ụfọdụ asị ọ gbasara gị ma emechaa gaa ahụ na ọ gbasara ndị ahụ i chere na ọ gbasaghị onye nke abịa asị ọkwa ahụ m ihe masịrị m ka m ga-eji ya mee matakwa na ahụ abụghị nke gị na ọ bụ ụlọ nsọ nke Chineke ị kwesịghị ibibi ya mgbe ọ bụ akacha agaghị m anụ ma na-eme otu obi m ha gị onye mụ na ya na-atụgharị uche n'akụkụ nke ọzọ biko ị ga-esi aṅa họrọ nhọrọ nke ahụ ga-ala gị n'iyi ị ga-esi aṅa họrọ nhọrọ nke mbibi ị ga-esi aṅa họrọ ihe ahụ nke ọ na-enweghị ebe ọ ga-eduba gị ma Chineke egosiwa anyị ụzọ nke ezi omume gosi anyị na e nwere ụzọ nke na-eduba n'ịla n'iyi ana m arịọ arịrịọ n'oge dịka nke a biko na ihe dịkarịsịrị m mkpa n'ụbọchị taa ihe dịkwa Chineke mkpa n'ime ndụ gị bụ ihe ahụ nke gị onwe gị họrọ ị na-ahọrọ ihe ahụ nke ga-eme gị n'ụbọchị ikpeazụ ga-enwe ike ngwa ngwa Chineke na-akpọpụ aha gị ịgbarala bịa guzo n'ihu ya si ya onye nwe m lekwa m ndụ a dịkwanụ oke mkpụmkpụ mmadụ ibi ndụ otu o si masị ya ma ndụ ebighị ebi bụ nke dị ogologo bụkwa nke kwesịrị ịgụ mmadụ agụ ebe mụ na gị ga-anọ nramahụ abụrụ ihe e wepụrụ n'ime ndụ anyị ọnwụ agabiga ntaramahụhụ akwụsị anya mmiri ebie ọnwụ agabiga ite ikikere eze agaghị adị ọ bụ gịnị ka ọ ga-ewe mụ na gị inweta onwe anyị n'ọnọdụ a n'ọnọdụ nke anyị na-aga adọgbu onwe anyị n'ọlụ ọ bụ inwe ezi nhọrọ n'ụbọchị taa biko gị onye nne onye nna mụ na ya tụgharịrị uche nwee ezi nhọrọ nke a ka ezinụlọ gị wee nwee ezi nhọrọ nwa okorobịa nwa agbọghọbịa onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa nwee ezi nhọrọ n'ụbọchị taa ka Chineke wee họrọ gị gị onye mụ na ya na-atụgharị uche ka onye nwe m due gị ka anyị na-enwe mkpebi na isiokwu nke ụbọchị taa ya gaziere gị n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndewonụ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706363724 0706363724 0706 363 7224 nwa Chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka m wetara anyị ozi ọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke chineke anyị ga-enwe ọgbakọ a na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School Numan na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na ka anyị were obiọma na nwayọọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche

na-alụ ọhụ na-asịkwa bịa onye na-anụ ya sikwa bịa n'ọṅụ ka anyị ji na-ekele ndị missionaries of aba na-abụ nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa unu emeela n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya eze ndị Igbo ndị na-ege ntị n'ụbọchị taa onye nwe anyị enyekwala anyị ohere ọzọ ịbịa ileba anya n'okwu ya nke isiokwu ya sị ụkpụrụ nke nzọpụta ụkpụrụ nke nzọpụta onye nwe anyị Chineke bịara hụ ịdị mkpa nke ịzọpụta ihe o kere eke n'ihi na ọ dịghị onye ọ bụla gị ọ ga-amasị ka ọlụ ya laa n'iyi ọ bụ ya mere o jiri hụ na anyị enweghị ike inyere onwe anyị aka o jiri jụọ ajụjụ ukwu ọ jụrụ akwụkwọ Jeremaya isi iri na atọ amaokwu nke ohu na atọ ya asị anyị onye Etiopia ọ pụrụ ịgbanwe akpụkpọ ahụ ya ya agụ ọ pụrụ ịgbanwe agwa ya ya sị anyị onwe anyị bụ ndị mụrụ ime ihe ọjọọ na ọ dị mkpa ka anyị bụrụ ndị ga-amụta ime ihe ọma anyị enwekwana ike ịmụta ime ihe ọma n'ikike nke aka anyị n'ihi na anyị enweghị ikike ọ bụla gị n'ime onwe anyị anyị kwesịrị ịghọta na ọ dị ụzọ ihe abụọ nke na-agba mgba n'ime obi mmadụ n'oge ọbụla gị mgbe ị na-ele obi mmadụ anya obi mmadụ na-akpa agwa dịka ihe nwere ike ịkpọ akwụna ma ọ bụ ndị ashawo ọ bụ ọnọdụ nke obi mmadụ si dị ngwa ngwa ihe ọma na-abịa ya anabata ya ngwa ngwa ihe ọjọọ na-abịa ya anabata ya ọ dịghị ikike mmadụ nwere ịchụpụ bụ iwezuga nke ọbụla dị n'ikike nke onwe ya ọ bụ ya mere o jiri sị anyị kpọrọ ụzọ anyị rue Jehova ahụ ọ bụ Jehova ga-emere anyị ya ya mere ọ bụrụ na ị nọghị nso Chineke gị mara na ọ dịghị ikike ọbụla gị nwere ike ime iji inyere onwe gị aka Ọ bụ ya mere mgbe a na-ekwu okwu gbasara onye nzọpụta ọ sị n'akwụkwọ Matiu 21, ọ ga-amụpụtakwa nwa nwoke a ga-akpọkwa aha ya Jizọs n'ihi na ya onwe ya ga-azọpụta ndị nke ya na mmehie ha niile. Ndị ahụ bụ ndị nke ya iso n'otu onye n'ime ha eso n'otu onye n'ime ha ọ bụ ohere ọma nke Chineke nyere anyị ịbụ ndị azọpụtara azọpụta ọ bụ ohere ọma Chineke nyere anyị ka anyị lọghachikwute ya n'ihi na ọ maara na ekwensu hụrụ ebe obibi dị mma n'eluigwe ebe esiri chụpụ ya nke Chineke kwadoro mụ na gị abụọ ọ chọghị ka mụ na gị bụrụ ndị ga-anọchi ebe ahụ ya emee ka ọ na-adịrị mụ na gị ikike ka ọ na-abụrụ ihe rara mụ na gị ahụ ịhụ na anyị jere ije ka ụmụ Chineke ma Chineke eburula ụzọ tọọ ntọala ụzọ a ga-esi zọpụta mmadụ n'ihi na mgbe okere mmadụ okwu Chineke se na Chineke bịara hụ na nchepụta niile nke echiche obi mmadụ bụ naanị ihe ọjọọ ogologo ụbọchị ndụ ya niile ị na-atụgharịkwa uche gị onye na-ege ntị mgbe ị na-anọ ikekwe na-agụ abụ dịka nwa nke Chineke mgbarasị abụ ahụ na-akwụsị gị hụ echiche ndị na-emaghị ebe ha siri bịa ha na-abata ha na gị na-ajụ onwe gị ọ bụ gịnị kpatara nke a anyị nọ n'oke ndọrọ ndọrọ buru ibu anyị nọ n'agha anyị nọ na ndọrọ ndọrọ ọchịchị abụọ otu bụ nke na-akwado ezi ihe otu bụ nke na-akwado ihe ọjọọ olegha ebe ị ga-adọnye ukwu ma ana machi ime ka ị mara ọ bụrụ na ị bụ onye na-adọnye ukwu e, ebe na-akwado ezi ihe ị ga-abụ onye azọpụtara azọpụta ị ga-abụkwa onye nwere olileanya akwụkwọ ọrụ ndị ozi isi nke anọ amaokwu nke iri na abụọ si na ọ dịghị aha ọbụla ọzọ dị nke e nyeworo n'etiti mmadụ nke a pụrụ iji zọpụta anyị ma ọ bụgo naanị aha Jizọs Kraịst mgbe ụfọdụ ndị mmadụ na-atụkwasị uche na mmadụ ibe ha mgbe ụfọdụ ndị mmadụ na-atụkwasị uche na ego ha mgbe ụfọdụ ndị mmadụ na-atụkwasị uche na amụma ọgwụ ha ọbụnadị otu nzuzo dị iche iche ndị mmadụ na-etinye ya isi ụfọdụ na-atụkwasịkwa uche n'ịdị ukwuu bụ ọkwa nke ha ji akwụkwọ nsọ si na akwụkwọ ọlụ ndị ozi na ọ dịghị aha ọbụla ọzọ e nyere nke a pụrụ isi zọpụta mụ na gị n'okpuru eluigwe ma ọ bụgo naanị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị Chineke achọghị ka onye ọbụla ga-laa n'iyi kama ọ chọrọ ka onye mmehie ọbụla gị site na mmehie ya bụrụ onye echegharịrị echegharị achọrọ m ka ị kpọrọ uche gị laa azụ ihe mere ịdị mkpa ịdị ukwuu ịdị oke ọnụ ahịa nke Chineke hụrụ na mmadụ dị nke mere Jizọs jiri hapụ oche eze ya ọ bụrụ na gị gụọ akwa Aịzaya isi isii amaokwu nke mbụ uwe na nke atọ ya ị ahụ ụdị ofufe a na-efe Chineke n'eluigwe nke Aịzaya na onwe ya sị na ndị cherub na-anọ na-akpụ isi ala na-enye Chineke na-asị nsọ nsọ ka Jehova ukwu ha dị bụ onye kere mụ na gị onye a kere mụ na gị n'ihi oke ịhụnanya ya ya hapụ ofufe niile nke a na-efe ya n'eluigwe ya hapụ ihe niile nke o ji bụrụ chi ya ewere akpụkpọ ahụ bụ mmadụ ya ewere ọbara mmadụ ya ewere ọnọdụ anyị ka o nwee ike ịsa anyị hụkọ ahụhụ olee ụdị chi nwere ịhụnanya dịka onye a bụ Jizọs Kraịst ị na-anọghị iche echiche gị onye na-ege ntị ị na-anọghị ịtụgharị uche gị jụọ onwe gị onye a mere m ihe ọma dị otu a gịnị ka m ga-eji kwụghachi ya mmeso ọma niile nke o mesoro m dịka David oru Chineke si kwuo ọ bụrụ na Jizọs abịaghị n'ụwa ejụọkwa ya onwe gị gịnị ga narị abụọ ọnọdụ m gịnị ga narị abụ olileanya m gịnị ga narị ịbụ ikpeazụ m ya mere gị onye na-ege ntị gị ozi onye Igbo onye nwe anyị na-akpọ gị oku ka ị ghara ichefu mmeso ọma ukwu a nke Chineke mesoro mụ na gị n'ihi na ọ bụrụ na gị chefuo ya olekwanụ ụzọ dị ga-esi nwee nzọpụta nzọpụta bụ ịzọpụta mmadụ site n'ike ihe nke ọgbụgba nke mmehie ka onye ahụ bụrụ onye nke ga-abụ onye azọpụtara azọpụta n'ọnọdụ ịbụ onye a ga-ama ikpe ọnwụ gị bụrụ onye ga-eketa ndụ ebighị ebi Jehova kwadoro mụ na gị ebe mara mma ọsị anya ahụbeghị ya ntị anụbeghị ya ọ batabeghị n'echiche mmadụ ka ị na-ege okwu a ka ị na-eme okwu a Ka eluigwe bụrụ ebe nketa mụ na gị n'oge ikpeazụ. Arịọ m ka ọ dịrị anyị otu a n'aha Jizọs. n'obi ụtọ ka anyị ji na-ekele nwanne anyị nwoke onye mgbasa ozi fraịde Egwim anyị na-arịọ ka Chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha Jizọs amen ka anyị nwekwara ohere a kelee nwanne anyị nwoke Emeka ọgụ onye kpọtụrụ anyị site na Benue steeti anyị ma na udo Chineke na-achị na Benue site na gị na ezinụlọ gị bụ ụmụ Chineke nọ na Benue ara ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka mara ya bara unu ụba n'aha Jizọs amen otu aka ka anyị jikwa na-ekele nwanne anyị nwoke ike onye na-akpọtụrụ anyị site na kaduna steeti arụ ekpere anyị bụ ka chineke gọzie ọlụ aka gị ka chineke na-emere gị ihe rịba ma n'ime ndụ gị na ezinụlọ gị unu emeela na akpọtụrụ anyị unu anụla ozi unu anụla ozi ka anyị na-ewetara unu Adventist World Radio kozizasi na-abịara unu Adventist World Radio kozizasi na-abịara unu ozi nke nzọpụta mara na ọ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka m wetara anyị oziọma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana asị gị onye ọma na-ege ntị oziọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary nwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị ga-abụ na Adventist Secondary School Adamawa Steeti ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na achọ onye gị na ị ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị jikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtara nọ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo